ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkechasị udo niile dịnyere ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gba gburugburu na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ụlọ ugwu eru nke dị n'ime ibadan na ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke nke kachasị udo niile dị eru n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga n'iru na ụbọchị nke taa anyị ga-eleba anya n'ime akwụkwọ nsọ iji nwee ihe mmụta na ihe nkụzi na ngọzi dịka chineke si wadara anyị n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ onye amụma aịzaya dere akwụkwọ dịka onye amụma aịzaya dere aịzaya isi nke itenaịnị ngagụ amaokwu nke isii na ịsaa aịzaya akwụkwọ onye ọma aịzaya isi itenaịnị amaokwu nke isii na asaa ọsị n'ihi na amụworo anyị otu nwa otu nwa nwoke ka enyeworo anyị ịbụ onye isi ga-adịkwasịkwa n'ubu ya a ga-akpọkwa ya onye ebube onye ndụmọdụ chineke nke bụ dike nna nke bụ nna mgbe niile ebighị ebi onye isi udo ọ dịghị ọgwụgwọ ọbụla ịba ụba nke ịbụ onye isi ya na udo ya ga-agwụ n'elu oche eze david na elu ala eze ya ime ka o guzosie ike na ịkwagide ya na ikpe ziri ezi n'ezi omume site n'ugbu a wee ruo mgbe ebighị ebi ekwuru jehova nke usuu niile nke ndị agha ga-eme nke a ka chineke were ebere n'afọ ọma ya gọzie okwu nke a ka ọ dị ndụ n'ime anyị mekwanye mkpụrụ ma nyekwana anyị ngọzi nke pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe a ga-eji wee mere isi okwu ga-abụ mmalite n'ime jizọs mmalite n'ime jizọs anyị na-ekerekwa chineke ọzọ ọbụla dị na ndụ nke onyere anyị iji wee hụ aha ọhụrụ nka nke ahụ n'ime ka na-egwugharị n'ihi mmasị ya na ebere ya na ịmalite aha ọhụrụ nka anyị wee n'ime jizọs anyị amalitewe n'ihe chineke n'ihi o abụ deresị na taa bụ ụbọchị jehova meworo na anyị ga-aṅụrị ọṅụ n'ime ya degharịkwa egwu ọṅụ n'ime ya afọ ịdị mma nke ọ dị iji wee malite arọ nka n'ime chineke nke kachasị nke n'ime kraịst jizọs bụ nwa ya nke o nyere n'efu iji wee nye mụ na gị ndụ nyekwana anyị ndụ nke ebighị ebi ọ bụ na anyị legharịa anya ma ọ ka mmadụ si na-eme ịfụ na ọ bụ na-amalite aha ọhụrụ ụfọdụ ndị mmadụ na-ede ihe ndị oyibo na-akpọ rezolushọn Edebi ụfọdụ akara ka kpebie agaghị eme nke a nke a ka ha ga-eme agaghị eme nke ọzọ mana odozie anyị anya na ebe na mmalite ahụ na mbido ahụ ụfọdụ nwere ike ideme ihe ha kpebiri ruo ihe dịka ọnwa abụọ ma ọnwa ịtọ ebi ebimekwa ndụ dịka ha si ebi na mbụ ụfọdụ bụ ndị si na ha ma aṅụzikwa nkwa ọzọ ha ma ntụzikwa ha nwaanyị ma nwunye mmadụ ma ibi ndụ nke na-ewetaghị ha ịga n'iru ọganiru ma ọ bụ ihe ha atụbaghị anya n'ụbọchị ndị gara aga ha kwụchi ihe ndị a niile mgbe ejeruzi ọnwa ịtọ ma ọnwa ịnọ na isii ha azụ iji wee gosi anyị na ike mmadụ ji ebi n'ụwa a abụghị ike nke aka ya ihe bụla mmadụ na-eme n'ụwa enwere ike nke na-ejide nke ji onye aha ma ike na-alụ ọrụ n'ime onye aha o wedo anya anya na ọ bụ n'ime mmụọ na mmụọ bụ ihe na-edu anụ arụ ke mmụọ nke na-edu gị mmụọ nke chineke ka mmụọ nke nọ n'ime ụwa ọ bụ ya akpaghị oke n'ihe ndị a na-abụ efu na ike ma mmụọ nke karịrị mmadụ na-edugide mmadụ na n'ụzọ nke na-ezighị ezi o doghị anya na ụfọdụ ndị na-eme ihe ọjọọ dịka onye zuru ori ife ebe e na-eti ihe mgbe uche ya ratara ọ sị na ya amaghị mgbe mmụọ ha ji wee dakwasị anya ji eme nke a ma ihe arụ arụ ma ihe wetara ihere o anya na nwere mmụọ dị ike na-akpagharị n'ime mmadụ ya ka anyị na-ekwu n'ịmalite n'ime kraịst ịmalite ndụ ọhụụ n'ime kraịst bụ nke makarịrị ebe anyị gụpụtara bụ amụma iburu e gbasara ọmụmụ jizọs na-amụworo anyị otu nwa enewokwanye anyị nwa nwoke wee na-akụwa anyị na ịdị ike na ịchị eze ya ga-adị n'ibu ya ọ bụ na anyị emeghị dịka akwụkwọ nsọ si wee chọọ ọ bụ na ya eketeghị oke n'ime chineke ma ịnabata nwa nke e nyere anyị n'efu efu na ibizi ndụ ezi omume gara mmadụ ahụ ụfọdụ bụ ndị na-amalite ibi ndụ n'ime ịṅụ mmanya eteta ụra ụtụtụ ejegodo ebe ha ga iru ma ọ ha ga-eje kpụkpụcha ọnụ efu na ndụ a bụ ndụ na-ewetara mmadụ ihe ụta na ihe ihe ihe ihe ụjọ n'ọdịnihu mana ndị ọbụla nke etiri n'okpuru ọchịchị na-echi eze nke kraịst ndụ ahụ na-enwe akụkọ mgbaama nke pụrụ iche ndụ ahụ na-enwe udo dị ka esi kọpụta n'ebe anyị gụrụ ndụ ahụ na-enwe ọganiru ndụ ahụ na-enwe mkpakọrịta nke si na chineke n'ihi na ihe chineke ji wee kee mmadụ n'oyiyi ya bụ ka ya na mmadụ na-akpakọrịta ụka ịkpakọrịta ụka na ekpere ịkpakọrịta ụka na abụ ịkpakọrịta ụka na ndụ chineke chọrọ ka anyị bie ezi ndụ n'ụwa mgbe anyị bite ezi ndụ n'ụwa ka ndụ nke ezi ndụ nke anyị n'ụwa duba anyị n'ezi ndụ nke eluigwe n'ezi ndụ nke ebighị ebi ihe a bụ ihe ọ chọrọ ka anyị mee n'arọ nke a ka anyị nwee mmalite site n'ime jizọs n'ebe na-azụ ahịa n'ebe ị na eji akwụkwọ na ọpụpụ oge na mbata gị niile ka chineke bụrụ onye ndu gị na onye ndụmọdụ ka chineke bụrụ ebube gị onwe ndị ji ebube ego anyị isi n'ihi na akpatara ego nke nke ọzọ mana cheta na chineke gwara ụmụ Izrel n'akwụkwọ Deuteronomi ọ sị ha na unu ga-echeta n'ọnyanwa bụ onye nyere unu ikikere nke iji wee bụ ụba ụfọdụ anyị mmadụ a na-echezi nọ ike nke aka ha ka ha ji kpata ego ma na ha dị gara gara ma ọ na-amamihe ha ọ bụ na anyị enweghị mmalite n'ime jizọs ọ bụ na ya ejighị chineke na ọkpara nwa bụ jizọs kraịst wee nwee mmalite n'ihe ọbụla nke anyị na-eme efu na ọ dị ka foundation na-ewuru n'elu aja urughuru ikuku ma ọ bụ ebili mmiri tụọ efu na ụlọ a ga-adaru ala ma ọ bụ na foundation anyị kwudosie ike na nkume nke ebighị ebi bụ nkume jizọs mgbe ebili mmiri ga-atụ mgbe ajọ onye agha ga mgbe ikuku oke ifufe ga-efe ọ dịghị ihe ga-eme ụlọ ọbụla nke a wụrụ n'ime kraịst nwanne m nwoke na gị nwanne m nwaanyị gị onye na-ege ntị ebee ka i wuru foundation n'ụlọ gị iwuru wuru n'aja ororo ka ị wuru n'ime kraịst ike iwuru n'ego nke ụwa ka ị n'ihe nke ụwa ka ị wuru na ịntanetị ma ọ bụ ihe ụwa nke na-agabiga agabiga mata amata na chineke jizọs kwuru n'okwu ya sị na ihe niile nke ụwa ga-agabiga ma okwu ya agaghị agabiga were okwu chineke malite n'arọ nka were ndụ nke kraịst malite n'arọ nka were atụmatụ na ntụziaka nke chineke nyere n'akwụkwọ nsọ wee malite n'ahụ nke ihere agaghị eme gị n'ihi na okwu osi na agaghara gị aka ma ọ rapụkwa gị ma ọlị mgbe ị na-eme nke ị ga-afụ ihe dị iche mgbe arọ nke na-abịa n'isi njedebe ebe ọ bụla n'oge dị ugbu a nabatawo kraịst jizọs dịka onye nwe gị na nzọpụta ka ọ bụrụ emebeghị nke a ka anyị bido na mmalite n'ime jizọs kọsara ya mkpa gị kọsara ya kwupụta mmehie gị niile kọsara ya dịka o ọ ga-akabi afa gị akwụkwọ nke ọnwụ debe afa gị na akwụkwọ nke ndụ gị wee nwee udo na ọganihu pụrụ iche mgbe arọ nke a ga n'isi ntebe n'aha jizọs kraịst onye nwe anyị eme lata isi n'ebe ọ bụla n'oge ka akpere chineke onye mbụ na onye ikpeazụ chineke nke pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a na ụmụ gị ndị a ndị nke hulatara isi n'ebe ọ ha nọ n'oge ugbu a wee nabata okwu gị dịka isi wee kwu n'ihi na ị chọrọ ha ezi ndụ onye nwanyị. ka ha mere nke a gbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ deba afọ ha n'akwụkwọ nke ndụ mpepere ha ụzọ mepee anya isi obi ha ka ha fụ ịdị e mma iji wee malite n'ime gị na isogide gị wee ruo ọgwụgwọ mgbe ị na-eme nke ka afọ gị bụ ebuli elu na agọzi agọzi na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen gị onye meworo nke a ekele dịrị chineke maka ndụ gị n'ihi na etu malitere n'ime kraịst ị ga-afụ ihe pụrụ iche mata na olu a na-abịara site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ọnụ nwere akọ mgba ma ọ bụ ajụjụ onye ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụ ka na 081329009 111 ka udo nke chineke nkechasị udo niile dịron n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen